AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo onye na-ege ntị ndeewo ya dịkwara gị na mma n'ihe omume anyị n'ụbọchị nke taa chetakwa na ọ ka bụ ihe gbasara ahụike anyị ka anyị na-ekwu okwu ya ihe anyị na-eleba anya n'ụbọchị nke taa bụ nri mmadụ kwesịrị iri ka obi ya wee bụrụ ihe nọ n'ahụ udo ihe ga-enye ya ahụike ihe ga-enye ya obiọma mgbe ọbụla ọ bụrụ na imechie ọba aka gị mepee ya mechie ya mepee ya ugboro ole na ole mgbe na-adịghị anya ị ga-achọpụtasị na ọ ga-adịkwara gị mfe ime otu ahụ ị ga-ebido nwewe mgbu ndị ga-eme ka ị ghara ịbụ onye tụsakwara ahụ ọzọ gị kwụsị ime ihe ahụ ihe anyị na-ekwu okwu ya bụ na obi anyị nke Chineke kere tinye n'ime mụ na gị nke bụ ebe isi ụgbọ nke ji ndụ anyị nọ na-alụ ọlụ dịka agasị na ị na-emechi aka gị na-emepe ya na-emechi aka gị na-emepe ya mgbe ọbụla ma otu ihe dị iche bụ na obi anyị na-arụ ọrụ a na-arụ ya na-anaghị akwụsị akwụsị sitekwa n'ụbọchị a mụrụ mmadụ rekwa ụbọchị ahụ o kubiri ume ọ bụ mgbe ahụ ka obi ya na-akwụsị nwa ọ bụla a mụrụ obi ya a na-akụ kpumkpum a na-asị na nwa ahụ adịghị ndụ n'ihi ya site n'ọmụmụ gị obi gị ga-ekugide kpumkpum ruekwa ụbọchị onye ahụ kubere ume ma onye ahụ ekubebeghị ume obi ya enweghị ike ịkwụsị ọ bụrụkwanụ na ị na-enye obi gị ihe ọ chọrọ ọ bụrụ na ị na-eri ụdị nri nke kwesịrị sacha gị obi na-abụ nri ndị nke ga-eme ka obi gị bụrụ ihe ga na-enwe nrịrịa mgbe ọbụla n'ezie obi gị ga-arụ ọrụ rụọ ọrụ nke ọma ruekwa ụbọchị Chineke ga-asị ugbu a ka ị ga-alọkụta m ọ dị ihe nke na-eme ka obi anyị na-arụ ọrụ ihe ndị a ihe ndị nke jikọtara akụkụ ahụ ahụ a na-akpọ mọzụl nke na-enye obi anyị ikike a na-akpọ ya myocardium n'okwu bekee ọ bụ ya na-eme ka obi a na-enwe ike na-arụ ọrụ na-enweghị ozuzu ike nke a ọ bụghị ihe iju anya na mmadụ na-anọ iri afọ iri obi ya aka na-arụ ọrụ na-aga iri afọ iri obi ya na-arụ ọrụ gị onye na-ege ntị ugboro ole ka a na-eji igwe nke eji na-akwọ garị ma ọ bụ nke anyị ji na-akwọ ọka arụ ọrụ tutu ewere ya gaa ebe a na-emezi ya ọ bụ ugboro ole ka a na-eji ya arụ ọrụ gaa meziwe ya ma isi ụgbọ nke a Chineke tinyere n'ime obi bụ na gị bụ nke na-arụ ọrụ mgbe ọ bụla ọ kwụsịrị mara na ọnwụ abịala ọ bụ ya ka anyị kwesịrị iji kpachapụrụ obi anyị anya ọ bụ ezi na anyị na-ele anya sị na ọ naghị ezu ike ma ihe a nke na-eme ka obi anyị na-arụ ọrụ n'ezie ọ dị mgbe ọ na-ezu ike mgbe ọ bụla obi kụrụ kụda ọ na-anata ozuzu ike ya kụlie kụdakwa ọ na-anata ozuzu ike otu ahụ ka ọ na-esi enweta ozuzu ike n'ihi na ọ na-esi na ihe oriri nke anyị na-eri na-enweta ikike nke o ji na-eburu ọbara na ihe ọbụla nke kwesịrị iji rụọ ọrụ n'ime ahụ anyị were na-aga na akwara niile nke gara obi anyị gburugburu ọ bụrụ na ịnọkata gị nwee mgburu obi gị n'akụkụ nke aka ịkpa gị ọ bụ ihe a ka ndị bekee na-akpọ angina pectoris mgbe ị na-enwe mgbu a nsogbu abatala n'ime ahụ gị mara na obi gị anọ n'ọnọdụ nke o kwesịrị ịnọ angina bụ ime ka akwara ndị a bụ ndị ọbara si na-aga n'ime obi gị bụrụ ihe bidoro kpachiwe akpachiwe ọ bụ ihe eji na-adọ anyị aka na ntị iwere onwe anyị nye na nri ndị ahụ anyị chere bụ ihe anyị nwere ike ịnweta mgbe ọbụla na elenyetụghị anya n'ime nri ndị nke a ndị ọ bụ anyị richaa ha nọrọ n'ahụ anyị ewere ụzọ esi na-ewepụ ihe ndị na-adịghị mma n'ahụ wepụ ha dịka Chineke si mee ya karịrị ndị aga ịgafenu banye ebe ọbara si na-aga ga kpọchisie nwa ohere ntakịrị ahụ ọbara ga-esi wee mee ka anyị wee bụrụ ndị nwere ahụike ọ bụrụ na ọkwara ndị a kpọchisie obi gị agaghị na-akụ otu o kwesịrị ịkụ ọ bụ mgbe ahụ ka a na-amata na onye ahụ enwee na nrịrị a bụ obi mgbu ọ bụrụ na nrịrị abịa n'ezie ị ga-abụ onye na-atụ egwu ma ọ bụrụ na egwu a na-atụ gị mbụ ụjọ ga-abịa gị n'ime ahụ n'ihi na mgbe ọ bịara bido n'akụkụ nke aka ịkpa gị a ebe ivu obi aka ịkpa gị bịa nyewe nsogbu ụdị nramahụ ọ na-eweta bụ nke ga-esi na ubo gị ma ọ bụ na azụ gị ebe aka azụ gị a gbada dịka rute ebe mkpere ma ọ bụ akụkụ nke aka ịkpa gị nọ gị mara na nsogbu abịala n'ime ndụ gị ma nriri a ọ bụrụ na ị kpachapụrụ ya anya n'oge ị ga-enwe ike nweta ya ma ọ bụ mezie ihe mebiri emebi n'ime ahụ gị a chọrọ ime ka anyị mara na ihe oriri nke anyị na-eri bụ ihe nwere ike ime ka anyị nwee ma ọ bụ dụwa onwe anyị n'ọnọdụ nke akwara nke na-enye ọbara n'obi anyị ịkpọchi ma ọ bụkwa n'ime ka o meghee emeghee geekwala ntị dịka anyị na-ekwu ọrịa a na-akpọ arteriosclerosis bụ ime ka akwara anyị bụrụ ihe kpachiri akpachi ọ bụ ihe ọjọọ a na-esi otu ọla enweta ya ọ bụrụ na ị na-eri nri nke na-abụghị mkpụrụ osisi mgbe ọbụla ji ka ghọrọ nrịrị a ọ na-abịa nri ndị ahụ nke ga-ewepụta ihe ndị ahụ dị ka a na-akpọ fat nri ndị ahụ nke na-ewepụta ụdị mmanụ nke a na-abịa kpọchisie akwara anyị ịbụrụ onye na-aṅụ anwụrụ gị bụrụ onye na-anaghị enwe ike emega ahụ site n'oge ruo n'oge nramahụ a na-eche gị anyị ekwuola okwu gbasara magnesium ebe ọ dị ọtụtụ ọ bụrụ na ị na-eri nri na ị na-enwe ike ịnweta magnesium n'ime ya chi aka ghọrọ nrịrị a ọ bịata chi m nyere m aka adịghị ya chi gị ahụ gị nyere gị aka bụ onye a gwara gị sị gị site n'oge rie n'oge weretụ ihe ndị a na-agwagbu nri nke ị na-eri n'ihi na ọ gaji dịrị gị na mma biko lee nri ndị a anyị ga-akpọ aha ugbu a ọ bụrụ na site n'oge rie n'oge ị na-eri ya ị gaghị enwe nramahụ a grape a na-enwe grape n'ahịa anyị grep abụ grepụ frut o nwere grepụ nke na-adị kịrịkịrị mgbe ụfọdụ na-acha brawn ọ bụ ya bụ ihe asị ka anyị na-ara ọ ga-enyere anyị aka anyị si na walnut a na-akpọ ya ụkpa biko jisike mgbe ọbụla ị na-agaje hụ walnut n'ụzọ zụta ya taa ọ ga-enyere gị aka bụrụ onye na-eri alibọsa ebe ọ dị ukwuu ka nri gị na-akarị na nri a na-akpọ whole grain gịnị bụ whole grain anyị ahụna maka wit hụ maka um, bali hụ maka oat ọtụtụ n'ime ha ị gaa n'ahịa anyị o juru eju ị ga-azụta nke ga-ezuru gị n'ezinụlọ gị kama ị na-eri ji mgbe ọbụla biko na-agwatụ ya peteto ọ ga-enyere gị aka ihe a na-akpọ zukini dị ka kukumba ọ bụ otu ihe ka ya na kukumba na-arụ n'ihi ya taa kukumba ọ ga-enyere gị aka taakwa kashu bụrụ onye na-ara mkpụrụ a na-akpọ mango aṅụ na mmanya nke bụ ihe ogbugbu gị onye na-ege ntị biko echi echi ka anyị bidokwa ebe anyị kwụsịrị ndewo ezi enyi m na-ege ntị ka anyị were ohere a kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ozi ọma nke ahụike n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka chineke na-agba ya ume ka chineke nye ya ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya amen nwa chineke na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at at com ma ọ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ịkụrụ n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụọ ma ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwọ nsọ Chineke ya. Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ezi enyi m anyị na-arịọ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ na-agba unu ume n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ekelela m gị onye ọmanye na-ege m ntị n'ụbọchị nke taa isiokwu anyị bụ otu mmadụ si mehie otu mmadụ siri mehie mechie anya ka anyị kpee ekpere nara ekele onye nzọpụta anyị jehova nke ndị n'elu imerela ndụ na asị ike nke inyere anyị gọzie igwe mmadụ ndị a na-ege gị ntị nye anyị niile mmụọ gị ịghọta okwu na ime eme ka ị nwee ike zọpụta anyị mgbe ị ga-abịa n'aha jizọs amen a sị na isiokwu anyị taa bụ otu mmadụ si mehie dịka anyị mụrụ n'izu maọbụ ụbọchị ndị garanụ si na ahụrụ mmehie n'aka otu onye bụ ekwesu ọ bụkwa n'aha ya na mbụ esi otu aha o ji mmehie si n'eluigwe chụdata ya n'ụwa ya eburu mmehie ya bịakwute mmadụ ọ bụ otu a ka mmehie ji hie mmadụ site n'aka otu onye a na-akpọ ekwesu ajụjụ anyị abụrụ sị na otu mmadụ ji mmehie otu mmadụ ji mmehie bụ egeghị Chineke ntị ihe bụ mmehie mbụ anaghị ege chineke ntị chineke anyị mbụ onye kere mmadụ niile na-achọ ka mmadụ ngee ya ntị chineke nkere mmadụ n'oyiyi oyiyi ya nye anyị mmụọ nke ige ya ntị otu a ka onye kwere ekwesu ma o nwefu ike gee chineke ntị dịka onye nwe anyị bụ chineke m kwuru ya chineke anyị na ekwesu nọ na ndọndọ ekwesị na adọ echekọta mmadụ niile nye onwe ya ma chineke a na-achọ ka anyị gee ya ntị ka ị soro m gaa n'akwụkwọ jenesis n'isi atọ na nke mbụ jee ruo na nke anọ akwụkwọ jenesis isi atọ amaokwu nke mbụ ruo na nke anọ ebe a na-asị ma agwọ dị aghụghọ karịa anụ ọhịa ọbụla nke jehova bụ chineke mmerere o wee sị nwaanyị ahụ ọ ga-abụ ezie na Chineke sịrị unu erila mkpụrụ sitere n'osisi a ọbụna nke ubi a agbara okike nwaanyị wee sị agwa aha anyị na-eri mkpụrụ osisi niile nke ubi a agbara okike ma mkpụrụ nke si osisi ahụ nke dị n'etiti ubi a agbara okike Chineke asịwo unu erila mkpụrụ sitere na ya unu emetụkwala ya aka ka unu wee ghara ịnwụ anwụ agwọ wee sị nwaanyị ọ dịghị ọnwụ unu na-aghaghị ịnwụ n'ihi na Chineke maara na ụbọchị unu ga-eri mkpụrụ sitere na ya mgbe ahụ ka a ga-emeghe anya unu unu ewee dị ka Chineke na-ama ezi ihe na ihe ọjọọ a nwanne m nwoke na nwanne m nwaanyị gịnị bụ mmehie ma anyị jụkwa ya n'ajụjụ ọzọ mmehie mbụ ịnụpụ isi mmehie mgbe egeghị ntị mmehie mgbe imebi iwu chineke ego akwụkwọ jọn nke mbụ n'isi atọ na amaokwu nke anọ ebe na-akọwasị na mmehie mgbe imebi iwu chineke iwu chineke m ihe a chineke gị emela ga-aga na-eme gịnị na-eme na ya bụ mhe mbụ mmehie ngwa ngwa ekwesị mehiere n'eluigwe ndị mmụọ ozi mbere akwa tie mkpu sị na ahụ adakwasị ụlọ ụwa na ndị mbi ya n'ime n'ihi na achụpụrụ onye ochie ya mbụ onye ọjọọ nke m butere ihe ọjọọ n'eluigwe chụdata ya n'ụwa ekwesụ gbara mbọ laa aka ọrụ chineke n'imi n'ebe mmadụ nọ chineke adịla bụzie mmadụ oziọma rienụ mkpụrụ niile ndị n'ubi ya mgbara okike nke m jiri aka m mee na unu nwee iri ya nke naanị unu agaghị eri mbụ otu nke a gịnị bụrụ mkpa mmadụ nye naanị otu ihe otu ihe nwee chineke na-achọ n'aka mmadụ mgbe otu ihe ya bụrụ ezigbo ọramahụ nye mmadụ n'ime ụbọchị asaa debere m n'otu ụbọchị ụbọchị nke asaa bụ ụbọchị izu ike ọ bụ nsogbu nye mmadụ ihe niile chineke nyere mmadụ nye m na naanị otu ụzọ n'ime izu iri a ụzọ itete nke a were ya bụrụ nsogbu nye mmadụ gịnị bụrụ mkpa mmadụ nye otu ihe lee ọtụtụ ihe chineke nkere n'ime ubi a gbara okike si adam na iv riene ma unu agala nso unu erila unu emetụla aka n'otu nke a ọkwa otu a bụkwa mkpa mmadụ lekwa anya na ezinụlọ nwanne m nwoke na nwanne m nwaanyị otu ihe na-adịghị ihe ọ bụ ị ga-asị ezinụlọ ma ọ bụ nwaanyị unu ebitere ihe aka ihe niile niile a ndị n'ụlọ a nwekwa ihe ọ ga-abụ mmadụ niile ga-achọ ụzọ ime gịnị ibito nke isi ebili aka ka m ahụ mmadụ nwere n'ụbọchị taa nramahụ egeghị ntị nramahụ nnupụ isi na ya dụla mụ na gị otu a taa ọ bụghị mmehie ka adam ka adam agaala ọ bụ nke gị onwe gị na-eme taa nnupụ isi ya nnupụisi na-enupụ na ka ị na-agụta n'akwụkwọ ọsọ na ka ị na-anụkwa ugbu a m na-ekwu ịgụcha akwa ị na-emekwa nke uche gị m gwara gị onye bi n'ime ha ekwesụ ekwesụ jiri nwayọọ rịdata n'osisi ya nọ n'ebe a hụ ivu ka ọ na-aga ọ bụ ezie na chineke si unu erila ọ makwa na chineke si ha erila n'ọgwụla naanị ka ya ewere aghụghọ ka ọ na-ejikwa enweta gị ịma na ihe a na-eji edu ihe mmadụ taa mbụ eweta ihe dị ka eziokwu ewere ụgha gbaa ya gburugburu ọ bụ ya m m ahụ niile ndụ n'ụwa nwaanyị asa akwa isi na chineke si anyị rie mkpụrụ osisi niile nke ọsọ anyị erila mbụ nke nọ ya sọ ọ bụghị n'ezi n'asọ ụbọchị anyị rie na anyị ga-ahụ ya sọ ọdụ ọnwụ na-aghaghị enwụ ee ihe chineke si kwuo mgbe unu rie anya unu ga-emepe unu adị ka chineke na amara ezi ihe na ihe ọjọọ ọ bụrụ na ọ dị eziokwu ndị ọ na-ekwesị n'ebe a ka o kwuru ihe yiri ka eziokwu n'ihi ngwa ngwa ivl adam ya anya ha mepere ha amara ihe ọma na ihe ọjọọ ghọtara onye mgba ọtọ ka ha bụ kwa na ụdị mmepe anya ndị a na-emepe taa mmadụ ga-ahụ eziokwu ya agbapụ ya agbapụ n'okwu ụgha ya sị na ya hụrụ ụzọ ọ bụ ụdị ụzọ a iv na adam hụrụ nke ndị ụlọ anyị taa ụdị ụzọ ndị ụnọ na-ahụ n'ebe ụzọ na-adịghị mbụ nke ndị ụwa taa na ya bụ ụdị mmepe anya emepere taa mgbuoro ụwa n'ụbọchị nke taa adam na iv abụrụ onye ngere ekwesụ ntị hapụ ige ihe chineke nkara lee na-ekwesị na chineke chineke agwara ada na if ụbọchị unu riri osisi ya unu ga-anwụ ekwesịsị ọ dị nke unu ga-anwụ nwee chineke si kwuo mbụ unu ama dịka ya enụnụ ọtụtụ okwu ekwuola ọtụtụ iwu adịla ma ndị mbara uru ma ndị na-aba ma iwu nke ahụ si ike ma iwu nke obodo erila ihe ndị a emela ihe ndị a maka ahụ ntị akpọchie ndị anwụrụ ike a na-aṅụ ndị ihe ọbụla a na-eri ndị ịchụ nwaanyị a na-achị ma nke ndị ire ke chineke m kwuru mbụ na ọnwụ ga na-eme gịnị ga na-egbu ka ekwesụ m kwuchere ya ọnwụ nọnụ na-egbu n'ihi nke a mgbe na ị gaghị ege chineke ntị mgbe na ị gaghị iwu chineke ihe chere na gị bụ ọnwụ ọ gwụla naanị ndị na-ege chineke ntị mbụ ndị nwere nzọpụta ịgụọ na akwụkwọ eh, ndị rom isi ise na amaokwu nke iri na abụọ ebe a na-agwa anyị na-enye anyị ndụrụmọdụ si dịka mmehie sitere n'aka otu mmadụ bata n'ụwa ọnwa esikwa n'aka otu mmadụ ruo mmadụ niile n'otu a ka nzọpụta sitere n'aka otu mmadụ rukwa mmadụ niile ma ọ bụrụ na ga enwe nchegharị onye ọnwụ na mmehie sitere n'aka ịbata n'ụwa mba adam na iv onye nzọpụta na ndụ sikwana n'aka ya batara anyị bụ jizọs kraịst ọ bụ anyị ji kwuo na mbụ sị na ntọala nke eziokwu mbụ onye jizọs kraịst na jizọs kraịst nnọọla gị n'ime na ịnweela eziokwu na ịnweela ndụ na ịnweela ọganihi ike ige chineke ntị ezi omume chineke ga-adịghịla ime n'ihi na eziokwu mere gịnị nnọọla ime ngwa ngwa eziokwu na-anọọla ime mbụ jizọs kraịst ngwa ngwa ị na-agba eziokwu ụkwụ jizọs esi n'ime pụọ ị ga-adị ka okpokoro ihe na-enweghị ndụ ihe na-agagharị ọtụtụ mmadụ n'ụbọchị taa bụ mmadụ nwụrụ anwụ ndị na-agagharị nọ o nwere ndị na-anwụọla na nkwa ha ha na-agagharị n'ihi na okwu chineke adịghị ha n'ime mmụọ chineke adịghị ha n'ime eziokwu adịghị ha n'ime ekwela ka e bụrụ otu n'ime ha ana m arịọ ka onye nwaanyị gọzie taa n'aha jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at com at com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mgbasa ozi nwa chineke tere mmanụ sam okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige nke nketa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo emeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo